AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ibe m ebiala n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị na-asị ka onye nwe m gọzie gị gọzie ezinụlọ gị na-edu gị n'ebe ọ bụla nke ị na-eje ka anyị na-aga n'iru n'ileba na ntụgharị uche nke ụbọchị taa isiokwu anyị bụ nke na-asị abụla nram ahụ nye onwe gị abụla nram ahụ nye onwe gị ee ọtụtụ n'ime anyị na-abụ nramahụ nye onwe anyị mgbe bụla anyị nọ na mkpa a sị m na ọtụtụ n'ime anyị na-abụ nramahụ nye onwe anyị mgbe ọbụla anyị nọ na mkpa ọ bụrụ na m nọ na mkpa na-atamu ntamu ejighị obiọma na anya udo na-ahụ ihe nke na-abịa n'ụzọ m ana m etinye onwe m na nramahụ nke karịrị nramahụ ọ dịghị mgbe obi nke na-atamu ntamu obi nke na-anọ na iri uju obi nke na-anọ ewu efuola m a ga-eme nke a otu ole ọ dịghị mgbe obi dị otu a pụrụ ịnabata ezi echiche apụghị ịkpali ezi echiche n'ime obi ndị dị otu a n'ihi na o mewo ka mmụọ nke Chineke nke dị n'ime gị daa mba ọ bụkwa ime ihe o kwesịrị ime ma mmụọ nke Chineke nọ ebe ahụ ka ịkpalie ya ka o nwee ike mee ka Chineke bịa nso n'ihe nke ị na-agabiga ma ụmụ isrel bụ ndị nọgidere na ntamu ndị a bụ ndị Chineke sị ka m mee ihe dị otu a n'ihi na ndị a bụ ndị nke m ha were obiọma niile nke Chineke ịhụnanya niile nke Chineke hụworo ha zọgide ya ụkwụ na ọ na-etamu ntamu onye abịa ya kọsara onye a onye abịa ya kọsara onye a ha bido bụrụ ndị nnupụ isi ndị na-anaghị egekwa ntị na-ata Moses na Aaron ụta nzukọ ahụ niile bụ ụmụ Israel malite ịbụ ndị nnupụ isi ịta ndị ndu ha ụta ọ bụ na ọ gaara aka mma na anyị nwụrụ n'Ijipt ọ bụ gịnị kpatara Chineke ji mee ihe ndị dị otu a ka anyị bụrụ ndị dara na mma agha biko ka a gụpụta ya n'akwụkwọ nsọ ọnụ ọgụgụ isi iri na anọ amaokwu nke abụọ na nke atọ ka ịhụ echiche ụmụ Izrel mgbe ha na-ala n'ala Chineke kwere ha na nkwa ụmụ isrel niile wee tamue ntamu megide Moses megidekwa eron nzukọ ahụ niile wee sị ha ọ ga-adị anyị nnọọ mma ma a sị na anyị nwụworo n'ala Ijipt ma ọ bụ n'ọzara nke a ọ ga-adị anyị nnọọ mma ma a sị na anyị anwụrụwo ọ bụkwa n'ihi gịnị ka Jehova na-eme ka anyị baa n'ala nke a ịda site na mma agha ndị inyom anyị na ụmụntakịrị anyị ga-aghọ ihe nlụta n'agha ọ ga-adị anyị mma ịlaghachi n'Ijipt lee anya ọ bụrụ na ị gụọ na nkega nke a na ọ sị ha wee sịrịta onwe ha ka anyị mee otu onye onye isi ka anyị laghachikwa n'ala Ijipt nke a bụ naanị echiche ntamu pụrụ ịkpali n'ime ụmụ Izrel ka anyị mee otu onye isi ka anyị nụpụrụ Chineke isi ka anyị gbakute Moses na Erọn azụ were onye isi laghachi n'ala ijipt ebe ahụ kara anyị mma karịa ọnọdụ nke a bịara dowe anyị ebe a si na a na-eme ka anyị laa n'obodo e kwere anyị na nkwa anyị eweburu ndị ga-ala na mma agha adọrọ nwunye anyị na ụmụ anyị n'agha gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị na-atụgharị uche a n'ụbọchị taa ṅomie ya lee anya n'ime ndụ gị ị nọọla n'ọnọdụ nke dịkarịsịrị ike Chineke wee napụta gị ọ dị ihe pụrụ ịkụwa aka n'oge dịka nke a bụ ihe pụrụ isi na Chineke emewo na ndụ gị nke tụrụ gị n'anya ọ bụrụ na Chineke enwewo nhuku dị otu a n'ime ndụ gị ọ bụ gịnị mere nramahụ ndị a nke a na-ezute n'ụbọchị ndị a ga-eji wee bụrụ ihe ga-abụrụ Chineke ibu arụ na obubu ịkpọkwaghị echiche gị laa azụ ndị a bụ ndị nọ na-ele anya osimiri uhie ekewa abụọ ha gafee n'ala akọrọ mmiri ahụ nke wara ha agafe n'ala akọrọ bụ nke riri fero na ndị agha ya lee anya n'ime ndụ gị n'ụbọchị taa tutu ga-emeghe ọnụ gị taa chineke ụta si na nke a agazibere gị na nke ọzọ agazibere gị cheta na isiokwu anyị n'ụbọchị taa bụ na anyị kwesịrị inwe anya nke na-ahụ ụzọ anyị kwesịrị ịma mgbe chineke na-akpara anyị ụka ka nduzi nke chineke na-eduzi gị wee lụpụta ihe nke o kwesịrị ịlụpụta onye isi nke hapụwere mkpara o ahụ ụzọ o si otu ole ahụ ụzọ mụ na gị nọ n'isi n'ụwa nke a n'ihi na ihe na-eme n'ime anyị anyị amaghị ihe na-eme na ndụ anyị anyị amaghị ihe na-eme n'ezinụlọ anyị anyị amaghị ihe na-eme na gburugburu anyị anyị amaghị ọ bụ nke ọ bụla kụjiri wọm anyị etie anyị efuola ma ugbu a Chineke na-asị gị mee ka anya nke ime mmụọ gị ghere oghe hụ ụzọ ka ntị nke ime mmụọ gị nụ olu m ka m nwee ike duzie gị ụzọ ma anyị na-anọgide na nnupụ isi ịghọ onye isi ọzọ karịa onye nke webatara anyị n'ụwa nke kwewere anyị nkwa na ọ ga-edu anyị n'ụzọ niile na n'ihe ọ bụla nke anyị na-agabiga biko chebara isiokwu nke ụbọchị taa uche ọ bụ na ọ dị ihe oju anya dị na ntụgharị uche nke ụbọchị taa mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụra anyị ekwentị na 070 6363 7224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke Chineke ọ bụ Chineke nke ọhụrụ Chineke ọ bụghị Chineke nke ọhụrụ ọhụrụ n'ihi na Chineke ọ bụghị Chineke ọhụrụ Chineke Chineke nke udo kama ọ bụ Chineke nke udo kama ọ bụ Chineke nke kama kama kama kama

ka ọ gaziere unu ndị Seventh Day Adventist Church Choir ụmụakpara na-abụ ọma nke unu nyere anyị obi anyị jupụtara n'ọṅụ anyị na-asị onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya udo dịrị gị ka amara Chineke bakwara gị ụba gị onye ọma na-ege m ntị n'oge nke a Chineke emekwala ka ndụ fọrọ anyị na ala ndị dị ndụ ịnụ okwu ya nke na-eduzi anyị n'ime ụwa a tupu anyị agawa n'ihu ka anyị nara ike n'aka onye kere anyị onye nwe anyị Chineke nke bi n'eluigwe nna dị nsọ gị onye ike niile dị n'aka gị gị onye tọrọ ntọala nke ụwa a ime ka ihe wee dịrị anyị na mma n'oge anyị na-aga ịnụ okwu gị tinye mmụọ gị n'ime anyị nye anyị nghọta pụrụ iche ka anyị wee gee gị ntị ma jee ije n'okpuru gị ka ihe wee dịrị anyị na mma mgbe anyị na-anụ okwu gị ma na-eje ije dị ka ị na-achọ n'aha Jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge nke a site n'akwụkwọ ọnụ ọgụgụ isi iri na itoolu amaokwu nke iri abụọ na abụọ ọnụ ọgụgụ isi iri na itoolu amaokwu nke iri abụọ na abụọ ihe ọ bụla onye rụrụ arụ na-emetụ arụ ga-arụ arụ mmadụ nke na-emetụ ya arụ ga-arụ arụ rue anyasị ihe ọbụla onye rụrụ arụ na-emetụ arụ ga-arụ mmadụ nke na-emetụ ya arụ ga arụ rue anyasị isiokwu anyị n'oge a bụ Chineke tọrọ ntọala ịdị ọcha. Chineke tọrọ ịdị ọcha. Dịka anyị na-ekwu ya n'okwu, anyị si na ịdị ọcha na-adị nso na ịdị nsọ. Ịdị ọcha na-adị nso na ịdị nsọ. Gịnị bụ ịdị ọcha? Ịdị ọcha bụ mgbe mmadụ mere ka ogige ya mee ka ihe niile ọ na-emetụ aka ma nke ọ na-eri eri ma nke ọ na-aṅụ aṅụ ma nke o yi n'ahụ ihe niile gbasara ya ebe ọbụla ọ na-aga dị dịka o kwesịrị ịdị ọbụna dị ebe ọ na-aga mposi ya emee ka ọ dị ọcha ya na-asa ya asa ga-eme mgbe ụfọ ịnọ ebe ahụ ile ya anya ya gụọ gị ka ịnọkwa ebe ahụ rie nri n'ihi ị gaghị ịmasị na ọ bụ mposi ka a nọ ebe ahụ na-aga ihe ndị a na-egosi ịdị ọcha mmadụ eyiri efe efe ya adị ọcha ọ gaghị na-esi onye ya na ya nọ isi ajịrịja he ndị a niile na-egosi ịdị ọcha ịdị ọcha nke anyị na-ele anya ya n'oge abụghị ịdị ọcha nke ime mmụọ anyị na-ele anya ịdị ọcha nke elu ahụ dịka Chineke si wee tọọ ntọala ya n'okike nke ụwa ọ bụ eziokwu na ọtụtụ mgbe anyị anaghị ekwenye n'okwu Chineke mana ihe nlụpụta nke ekwenye okwu Chineke bụ ọnwụ mberede nrịrị ọjọọ dị iche iche na ọtụtụ ihe na-agbagwoju anyị anya nke anyị enweghị ike ịkọwa ihe butere ya ihe na-ebute ya bụ n'ihi anyị atọghị ntị n'ala gee Chineke ntị ma jee ije n'ụzọ Chineke Chineke tọrọ ntọala ịdị ọcha nke ụwa anyị ile anya n'akwụkwọ Levitikọs anyị ele anya n'akwụkwọ ọnụọgụgụ anyị ga ịhụ na Chineke wefụtara ohere kpọọ Moses na Erọn si ha "Gwa na ụmụ Izrel ndị a m na-achọ izi ha echefula na Chineke eburula ụzọ si na ya ga-izi Ebraham ụkpụrụ niile n'ihi ọ ga-izi ya ụmụaka ya ụmụaka ya ezie ya ụwa niile Chineke kwere Ebraham nkwa dị otu a Chineke gaa n'ihu na ị na-emezu nkwa a Chineke kpọrọ Moses sị ya gwa ụmụ ị ịhụ na ozu nwụrụ anwụ onye metụrụ ya aka adịghịkwa ọcha ọ ga-eru arụ nọ abalị asaa zuru ezu ụbọchị asaa ya sị ya ụbọchị nke atọ ya saa ahụ sapụ ahụ ya ụbọchị nke asaa kwa ọ ga-asa ahụ dịka ịsa ahụ anyị anaghị ekwu okwu ihe ndị ọzọ o nwere ike ime gbasara ofufe nke ime mmụọ anyị na-ekwu okwu ịdị ọcha nke elu ahụ Chineke gwa ụmụ Izrel sị ịhụ na onye a metụrụ ozu aka onye a bara ebe ahụ ozu ahụ dọrọ adịghị ọcha si n'ụtụtụ ruo mgbede ya na ọrụ onwe ya ya gala ebe igwe mmadụ nọ ya ga n'ebe ọha mmadụ ndị ọzọ nọ ya gala ịga imetụ aka n'ihe ọ bụla ọ hụrụ ọ ga-emetụ aka onye ọzọ ewere metụ onye ọzọ ewere metụ Chineke si ha emela otu ahụ nke a pụtara na mmadụ ga na-akpachapụrụ onwe ya anya n'ihi ahụike mmadụ dị ya n'aka ọtụtụ mgbe ahụike onye ọzọ dịkwa n'aka onye ya na ya na-anọrịkọta n'ihi mgbe ị onwe gị anya na-eme ihe ị kwesịrị ime onye nke ọzọ akpachapụghị anya ya na-eme ihe otu ọbụla sọrọ ya mgbe ụfọ ihe o mejọrọ ị ga ya ihe nlụpụta nke ihe ọjọọ ahụ o mejọrọ gị ifesa dịka e ya n'akwụkwọ nsọ Chineke mere ka o wee anya sị na onye ọbụla metụrụ ihe rụrụ arụ ihe na-adịghị ọchị ihe ndị a na-adịkwaghị mma nwere ike isi na ha vụrụ nrịrịa ma ọ bụ furu ihe ọzọ dị iche vụkwasị onye ọzọ kwesịrị iwezugo onwe ya anyị ile anya na akwụkwọ ọnụọgụgụ isi iri na itoolu amaokwu nke iri na otu ya o mere ka o wee anya na ihe ndị a agaghị imetụ ha aka ị ga-ịsọ ha oyi onye na-aga metụ ha aka ga-ịnọ n'ọnọdụ dị iche. Akwụkwọ Levitikọs isi iri na otu amaokwu nke iri abụọ na asatọ si ọbụnadị ozu ihe ndị a niile na-adịghị ọcha ị gaghị imetụ ha aka ị gaghị imetụ ozu ha aka mgbe ọbụla ị ozu ha aka ịrụọla ị dịghịkwa ọcha ị ga-anọrọ onwe gị ị ga-asa ahụ gị ị ga-asa efe gị ị ga-asa ihe niile iji metụta ihe ahụ merụrụ gị ka ị wee dị ọcha mana n'ụbọchị anyị taa ịdị ọcha dị anya n'ebe anyị nọ n'ihi ọ dịghị onye jikwa ihe kpọrọ ihe ọ bụ ihe mwute n'ụbọchị taa na anyị na-ahụ ọtụtụ ọrịa na-efe efe abịa na-ajụ osi ebee fụta o si n'ihe ndị a niile Chineke garala n'oge amụbeghị anyị oge ọ tọrọ ntọala nke ụwa si ihe ndị a ga-adị otu a ọ dị ọtụtụ anụ a na-eri ndị mmadụ baa n'ọhịa ha tụtụrụ anụ nwụrụ anwụ rie ma nke dị ọcha ma nke na-adịghị ọcha mana iwu Chineke bụ onye hụrụ anụ nwụrụ anwụ n'ọhịa mepee ala lie ya erila anụ ijighị aka gị fọọ olu ọbara ya gbafu ya mana ndị mmadụ anaghị ege ya ntị ka a na-ekwu ị ga-eji mma fọọ olu rie bụ anụ dị ọcha ọ bụghị anụ na-adịghị ọcha anụ na-adịghị ọcha ị gaghị imetụ ya aka ị gaghị iri ya ma ọ dị ndụ ma ọ nwụrụ anwụ ị gaghị iri ya ọ bụ ihe kwesịrị anyị ime ihe edere akwụkwọ nsọ ọ dị ọtụtụ ọrịa ndị na-efe efe dị taa ndị na-egbu ndị mmadụ gịnị butere ọrịa ndị a ọ bụ n'ihi mmadụ anaghị eso ụkpụrụ nke ịdị ọcha nke Chineke tọrọ site n'okike nke ụwa Chineke hụrụ anyị n'anya ọ bụ ya bụ ihe mere o ji kee ụwa n'ịdị mma n'ụzọ niile ya sị anyị lee ihe dị otu a lee usoro o si aga nke dị otu a lee ihe ndị ọ na-alụ ihe niile Chineke kere abụ oriri ihe niile Chineke kekwaranụ adịghị mma mgbe anyị were ya mee ihe na-abụghị ihe kwesịrị iji ya mee ma ọ bụ mgbe anyị agbasoghị ụkpọrụ Chineke nye ihe ndị ahụ ihe ndị a niile bụ eziokwu fụtara ihe dị n'akwụkwọ nsọ ọ bụrụ na anyị chọrọ ịgbanahụ nrịrịa ọ bụrụ na anyị chọrọ ịgbanahụ ọtụtụ ihe ize ndụ na ihe mberede nke na agbagoju anyị anya n'ụbọchị taa ọ bụkwa iji nwayọọ gụọ akwụkwọ nsọ kwere okwu Chineke nye ihe niile ndị a Chineke sị lekwa otu ọ dị nke anyị na-esi agụgọ n'ime ya nke anyị na-anwale Chineke site n'ime ha nke anyị na-ahụkwanụ na ihe nlụpụta ha na-etinye anyị n'ime ihe ize ndụ ihe nlụpụta ha na-etinye anyị n'ọgbaghara ihe nlụpụta ha ọtụtụ mgbe na-etinye anyị n'ihe isi ike N'ihi ya ka o ji dị mkpa na anyị ga-aga n'ihu n'ịgbaso ntọala nke Chineke tọwụrụ nye ịdị ọcha nke ụwa mana ma n'ihe anyị ga-eri ma n'ihe anyị ga-emetụ aka ma n'ebe anyị ga-eje taa ozu bụzi ihe eji na-eme ihe ọṅụ ọ bụ ihe eji na-eme ememme mana ọ bụghị otu ọ dị site na mgbe Chineke kere ụwa ọ bụghị otu ọ dị site na mgbe e na-anwụ anwụ Ọ bụ ya bụ ihe Chineke ji na-akpọrọ akọ na uche anyị site n'akwụkwọ nsọ ịmara ihe ndị a dị ọcha ihe ndị a na-emerụ mmadụ n'elu ahụ nke na-evute ọrịa na-efe efe nke na-evute ọnwụ mberede ọnwụ ọha na eze mgbe niile ka anyị hụdata isi kpee ekpere ma rịọ Chineke ike ịnọnyere anyị iji okwu ya mere ihe nna anyị nke eluigwe imeela n'ihi okwu gị nke anyị nụrụ n'oge a Ọ na-ewute anyị ọtụtụ mgbe na anyị butere onwe anyị nrịra site n'ịnụpụrụ gị isi, mana nyere anyị aka ka anyị gee gị ntị ka ihe wedịrị anyị na mma n'aha Jizọs onye mgbasa ozi chukwu na-enye arụkwe imeela n'ozi ọma nke iwetara anyị ozioma nke pụrụ iche nke na-echekwutara anyị na Chineke atụọla ntọala nke ịdị ọcha n'ime akwụkwọ nsọ anyị na-arịọ ka Chineke mee ka ndụ gị na ezinụlọ gị bụrụ nke ga-adị ọcha ka ịhụnanya Chineke na ngọzi ya baru n'ụba n'aha Jizọs amen unu anụla ozi unu anụla ozi ka anyị na-ewetara unu

ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo